ụmụnne m ndị Igbo ekele m ọnụ nwanne nọ nwe ka ka nwa ndị Igbo na-ekwu a nke onye chiri ya zara a nwere m chere obere ya m chere ịkọwa n'ụbọchị taa doo akọwa ọbụgo m ya obere na ọda but today achọrọ m ịkọwara ụlọ ha important ọ dị n'ala Igbo wụọ ịyọ ụwa onye ụwa mmadụ nchụ ụwa so ya ka m chere ịkọwa n'ụbọchị taa Mm, abịa n'ịyọ ụwa ayọyọ ụwa ndị na-ayọ ụwa n'ala Igbo bụ ndị nwụrụ anwụ ndị dị ndụ anaghị ayọ ụwa ndị Igbo belivuru na ndị Igbo anaghị anwụ anwụ na onye Igbo ọbụla yọrọ ụwa finish mission ya on this earth ọla jee ma akant bịa chukwu ụwa bido ụwa n'echi onye ahụ ịyọ ụwa ịbịa chụ ụwa so there is no way onye dị ndụ ga-eji wee ya ụwa because ọwa nke ọ yọrọ ka nọ hịa ofinishi bụ ọ finishiziela ya ụwa dị n'ọzọ ma ọ ma ya ụwa na-agụ gị because e nwere some places people na-ekwu onye ije dị a ifu nwoke mụọ nwa ọsị gị na ọnya nwa yọrọ nwa ya ije onye ka nwa ya yọrọ sị na ọnya nwa ifu nwaanyị ọsị gị na ọnya nwa yọrọ nwa ya anyị a false information na n'Igbo very big false information agwarịka onye dị ndụ ga-esi ya ụwa ị ka nọ ị na-ebi ụwa nke gị ọ ya ibicha ụwa la ịbata ihe ụwa so ya msị ka m kọwara ụnụ na that one two onye ụwa mmadụ wụ ya ma wuchie ụwa mmadụ onye ma wuchie ụwa gị so ọ dị very very important na ịma ya ochie ụwa ịmachi ụwa gị dekwa ya den osoro gị n'ihe ọbụla ị na-eme maka na ndị Igbo na-akwụ na atụ ịnụ si onye butechi ya ụzọ ọgbagbu onwe ya n'ọsọ ibutechi gị ụzọ ịgbagbu onwe gị n'ọsọ wụ na ịkipụrụ ya ọchị aside then na-agba mbọ ị ga na-agba mbọ for ọya ị ga-agbagbu onwe gị n'ọsọ adịmarụ ebe ị na-aga ihe ọ bụla ị na-eme chi ụwa gị nwere very very that's o nwere a very important role in your life very very important more than other spirit chụwa gị wụya wụ your backup spirit and ọnya ya wụ your guardian angel ọnya ka ndị ọcha na-akpọ guardian angel ịnịdị na-akarị chụwa gị along n'ihe ọbụla ị na-eme because ndị Igbo na-etụkwa ịnụ so onye a na achị ya so ihe ka anaghị eme ya anadatin maka ọnwụ ike enwere ndị m chọrọ ịkọwara ụnụ gbasara chi ụwa wuo ihe pipo na-agabiga n'ụbọchị taa beta amara mara ebe ochi meni agago dibịa agba afa medite na-apụtara bikọs na ndị na-agba ndị gbarala ya afa agarị onye gbarala ya afa agarị dibụ enwere m chọrọ ịgwa ụnụ ọ ma chi ụwa gị onye yọrọ gị ụwa nwụọ ọnwụ ike n'ụwa ya mbụ ị nwere 60% garantii na ị ga-anwụ ọnwụ ike n'ụwa gị nka maka na ihe ahụ gburu gị n'ụwa gị mbụ ka na-achụgharị gị ọ hapụbe gị ọ jiri pụtapụ ya n'ahụ gị nke a 1 2 ọ bụrụ ma chi ụwa gị meta arụ n'ụwa ya mbụ ọ pụghị ya ihe ụwa nke arụ ahụ ga na-esogharị gị ụnụ mana igbu mmadụ adịgora mpadụ na n'igbo na adị igbu mmadụ nsọ ala ọ nnukwute arụ eme mma kọwara ụnụ maka arụ na n'igbo so na atụ onye ọbụla na ihe na-eme ya ka ị mara ebe ihe na-eme gị na-agachi ọ wụrụ ije den ịgba afa enwere ihe a ga-agba gị n'afa gị nwa na oge buru n'obi na ihe awa eziokwu mụwazi onye nwa the truth so mma kọwara ụnụ maka arụ and how importance ọ dị n'ala Igbo apịrị ka m na-enwe chance So 3 e ndị onye ụwa ha ji ọgwụ mmụọ before nwụọ ọ dị ka ihe a onye ọbụla ndị Igbo na ụmụazị na-eme adịkịta iji ebe a na-achụ ego iji na ebe mmụọ ikpe mkpa enwere ike jee ebe akpe mkpa jee ebe akpe mkpa jee ebe akpe mkpa ị marụ mmụọ nke merele gị ihe enwere ike ya setụla nke obi gị nke ibu ị mara na mmụọ merele gị ihe wa anọda spirit ikpere nkwa. o nwere ike gbuo gị n'ụwa gị nka ịyọkwa ụwa ọ ga na-esogharị gị ọ ya bụ ihe mere nji si na ịnwụ chi ụwa gị nwụọ ọnwụ ike n'ụwa gị mbụ n'ụwa ya nọdụ azụ n'ụwa gị mbụ bịkọ chi ụwa gị ọgụ nwawụ n'ụwa gị mbụ ịnwụ ọnwụ ike n'ụwa gị mbụ ị nwere 60% garanti na ị ga-anwụ ọnwụ ike n'ụwa nka and 60% wụ pass mark you know so nọmba 4 e nwere ndị onye ụwa ha nwụ n'ụwa ha mbụ dibịa mara ha agbọrọ ha ọrụ dibịa bet ha wee kwara arụ ya ha eruzie n'ụwa ha wee kwara arụ ya ha nọgide n'ụwa nke ahụ nwa the same mmụọ ndị kpọrọ gị ọrụ n'ụwa mbụ gị aha ka na-esogharịkwa gị ị ga-arụ n'ọrụ dibịa ahụ n'ụwa gị nke a ịrụ ha ya ịnọchakwala ịrụ ha ya life ga-adị very miserable for you and nnọcha na bịa ụwa ọzọ aga na-ajụgharị gị So dị very very important. Chi ụwa dị very very important n'omenala omenala ndị Igbo. Ana a na-edekwa chi edekwa edekwa dotue ya dekwa ya ọ dị active dị gị. Then every year ana m some people ga-abata ndị sochara ndị n'obodo oyibo ịbata Christmas jewe na dibia ị na-agbụ ma ọ bụ pastọ je nye thanksgiving jewe na dibia je nye thanksgiving na mmụọ ya lawa ịhapụcha ụwa gị nwanne ọnwa ike na agbụ gị mana agba gị the truth ịhapụcha ụwa gị hapụ e, mmụọ so gị ya ụwa ndị ga-eme atifet chi ụwa gị kwesịrị ị na-enye ya nne at least once in a year ka ọ na-aba aka gị ọ ya nwa na gị na ya so so ọ dị very very important ụmụnne m ihe ndị awụ ihe ndị na-eme na ndụ mmadụ ọ gaghị ama ị nwere ike ịdụtu elechi ụwa gị dekwa ya bete e nwere ihe ndị o mere ọ ya ka m ji gwa ụnụ the easiest way to do it wo mmadụ ime ọkarịgoro iso onye chi ụwa den ihe mana ihe bụ ihe ndị chi ụwa gị metere arụ ma mmụọ ji ụgwụ apụpụ ya n'aha gị mmụọ ndị aha na-agba ya ọgwụ den ekere gị ya egbuere ha egbue ya then enwere onwe gị e so ya ka m sị ka m kọwara ụnụ n'ụbọchị taa ọ dị very very important ị na-eme anything ị na-eme make sure na ya true ụwa dị active if ma na eh, spiritual protection chi ya na egburu mmadụ ama mgbanwe ya eh, so ma ọgwụ ihe a na ụmụ ebe a na-eji achọ enyemaka ụmụ efe eh, ma na-eche ịba anyị nọ na society make sure na your ụwa dị active so many things ọchị ụwa na-ekwu ka ndụ mmadụ na-adị ka your life ọchị ụwa ga-ekwu ka your life ga-esi wee dịrị ya ga-apamit even enwe any spiritual work arụrụla gị ya nwa ga-apamit ya ọwụka so ọ dị very very important and onye mụọ nwa ya try ya chọpụta onye biri ụwa ahụ den dị nwa na-eto ị na-agwa ya na-agwakwara ya ka o si ebe ọ ma mara ka o si ebe na ị na-akọrọ ya so that ka tins hapụ ịdị hard for the child so m sị ka m kọwara ụnụ ọ ka aha m n'ọnụ n'ụbọchị taa so mma na-atara ya na-eme ekecha azụ ka m na pass this message onye nweta ya atụsaa ya ka ọ na-eru everybody ntị eh. so ma won wee na-ekwu nke ụnụ na-atụsa ya na-emekwana ihe awọ ka ọ nwee ike ihe isi ike laa n'ala Igbo maka na awa tradition stọpụrụ ọnwụ ike ọ na-astọpụ ọnwụ ike ọ ga-astọpụ ọ na-astọpụ many things ihe ọjọọ na-eme n'ala Igbo today ma akwụla ịkọwara nwa gị nwa gị tote gwa ihe wụ nsọ ala gwa ya na akwụla ịgba akwụla wụ nsọ ala o nwere ka o kunie bịa gbawa akwụla that nụrụ gị ihe nha so ọ dị very very important ụmụnne m biko na ọ ka ọha m nọ n'ụbọchị taa asị m ka onye echiri ya zere